aza nwa ọ na-achị m ọsọ gịnị mere makwa ihe na nwaanyị a ekwe m na ọṅụrụ mmiri tọgbụ iko ebe ọbụla ọ hụrụ m ya otu chema m sị m nwata aza nwa nwata aza nwa na okwe m ziri ike ọ ah, na-achụ m ọsọ gaa mepere gbasọ gbasọ gaa mepere geti ka ọ bata ngana taa ka m shie ihe kwa akpọ m ma m ukwu kambe silin Maluco. Ai, eu não sei de. Olha, gwa gwa bụ gwa gwa. Ai, Asị m ka m bịa ka m bịa were 1100. Ị ma na the other isi m na m leta. But na ego ndụ mgbe ọbụla appointment Kemgbe m gawara. Ana m ka mama so ahụziri m adụgbu si ka m soro ya bịa were that money i couldn't come back that day. Hmm. oh you you you shouldn't come mana ịke ọmara otu isi mgbe gaa na windo m ị ga-ezoro hand pass m gị nwetụkwa obi gana ọnwụ m o mụkwa m ihe ịkọga dịkwa nke wee gazuru bọs biko ọwụkwa m ọkpọta ndị apụwara m gị si m that I should come back later enwere ihe ọzọ ma alawakwanụ agbamamụkwụ si na ị mana mamụkwụ si na ị bịara na windo ebe a zụrụ chi zụrụ handbag ya ya o were ọsọ wee gaa n'anya ekwekwanụ m anya o ee mụwakwa ego ndụ ịmakwa onye nwu hey mgbe m gara aga ga zụrụ zụrụkwanụ fọwọd ka ihe m ji izu ochie eme ọwụ m o ihe mere nga ọwụkwa m hey okay yes hey now i remember ị hụrụ eh? m na ndị ka nka ndị ọnwụ na ịgbagote na eji otu nọ na eh? e ọrịa ha na-arịa ọrịa a na-akpọ dimenshia yọtago so ha bịa gbagote na age ụta dimenshia ahụ abịa bịa na-eme ha ha na-ahụzi mmadụ ha na-ahụ inyogo inyogo na-ahụ a na-ahụ onye ahụ na onye ahụ na-agbazi abụọ abụọ na-agba tu yes ụta like ahụ m bịara agbagazi m ya tutu n'anya ịghọtago ụta nshi na-agba ya tutu gị mara na ọrịa ha mma m ọrịa ụdị ihe ahụ yes my mother mgbe my mother na-aka nka ọ rịara the same dementia so ya na-ahụ mmadụ ya na-ahụ onye ahụ abụọ abụọ kama mgbe ahụ ọsị m gawazie bịachi leta mụnwa alawa mụnwa wụ the original alawa the other one wụzi imitation enwere ike onye nke ahụ agawazie some other place ama ama onye anya ya gwaga ya o so the other person ịhụ ga nwere ike gafezie etu amam ebe ịkọ ga ọ gara ga zụọ so ọwụ mụnwa mere that ah! ike fundarina ehe ọ bụ na for ah. my friend so m si ọ bụ ka m si na mụkwụ si bịa were ego m do ya bịọrọ nke a kiri nke izu mgbe akwụkwọ ochi ya Adams ọngegokọpa mendere na sọmpashin leta ahụ o wetara yes yes ọmụọ ọmụọ ọ bụ na dukwu nwe ike kwado onwe ọfụma pasị a exam nke na-abịa abịa ọ ga-enweta scholarship na mahadum eh, ọ ga-enweta ọ ka ọ ọgbachi mbọ ike ịhụkwara na eh, oh, adukwu n'anya nke ukwuu ee hụrụ ya n'anya nnọọ um, mama yes kwuru, ihe kwuru eziokwu ịhụnanya m nwere ebe edukeshọn nọ bụ ihe na-agba m ara ịbụ nke eziokwu mma nkọwa nwa ya it's just like an obsession to me seriously ewu oh, oh, nwa m nso gị gị wepụta oge nwa nnọọ na-akụziri adukwu special class nọkwa emere um, eh, paramantri ntri klaasị ga-ewere obi nọ niile nnọọ tigasị ọkwe ha na ama emepụta mmadụ ama pepụta ya mmadụ hmm? gị jisi ike nnọọ lelema lelema lelema ndịle gị nwetara ya sọmpaship ahụ e, o ji ele jam <laughs> nwa m ịbụ e ezigbo mmadụ mamukwu ịgwa nke eziokwu ekpebigo m n'ime obi m na m ga-eme ihe niile na ukwu maka exam nke na-abịa abịa achọrọ m ka ọ mụta ka esi agụ mụta ka esi ede mụta ka esi ekwu ihe ọbụla na-ekwu ekwu n'ogbo oyibo nke bụ na exam bịa onwe ike pass ya pụtazie with flying colors ọhịa naanị ihe m bụ n'obi bụ onye ebe ọ nọ Okay, flying colors, Hmm? ọ kweghịrị otu isi nnọọ isi adịkwu ga-aga akwụkwọ adịkwu ga-aga mahadum ịga-ekachi na klaasị na-eme ihe niile niile na-eme hmm? ọkwe masị hmm? ihe niile niile na-eme ugbu a ihe ihe ga-eme na ọ dịrị na mfe gresa mma nnọọ wo ee gị kpọrọ adịkwu nnọọ gị kpọrọ ga marija marịja ị na-agbara ihu mba agbarakwana ihu ngwa wego wo problem ọ were nnọọ ego wo problem hapụ nke nke ego ahụ aga ahụ nsogbu ihe mere n'ụwo ị nwere ike iweta ego aka nwaanyị mgbe ọbụla na ijiri kpata nnọọ gị weta ewuo nwanna ee ịlụ nwaanyị na ama emere ṅụ ọ dịrị izu hmm? ịmasị inwetakwere nwaanyị chi iwe hmm? lọki guy lọki guy nweta nwaanyị chi nwa isi mpekere baa n'ụlọ ọsịsọ ga-apụpụta akpa nga nga ha apakụgwere me apakụgwere me dapụpụta gị soro dị bịala mmanụ igwe ịchọghị ga ngwa ka m ya Huh? You told me earlier on that Mamuku wanted to see me so that she can apologize over what happened. What's going on? Yeah, Confucius I'm m n'isi. Ọ na-agba ju m anya ihe Mamuku na-eme. Aghọtakwa m ihe o megara. na nna ya mgbe na-atọ mgbacha nwa nana m ya ọsịsọ ya we list na, ihe nọ n'elu echi n'ọwụ nna na item 5 nọ eh? item 5 sọsọ nke a nọ n'elu we list ndị nwoke nke ha list ndị n'ihi imezu ha na m ihe ya edere na listi ndị nwoke na nke ndị nwanyị ozugbo m otu ha obi ga-arị m mma hapụga nke ụmụ ada ememe na ha bịa gbaa ama ha bịa sị ha chọrọ rait ha hapụ ha ka ha bịa bọrọ ya m masị kpọrọ nwunye ya lama hmm? mgbe ọbụla iji nweta ego nnọọ gị weta dari weta um, ekwe na adụkwu nna ngana adụkwu nọ n'aka m na-aka nka na-aka nka gị na semelike ha ọghọ oh, nga nke anyị nọrọ nwa m na-etu otu okorobịa m ga-ewere adụkwu si otu nlige n'elu kechie ligesi ya were adachiri m gị gị shiri ebe isi nnọọ bịa wililinli wililinli gị shi m shiri ebe isi bịa bụrụ onwe ha bịa so speshal class m sị nna special class close adụkwu ọkwa gị mere ụmụ mmadụ ha na-eti onye hụ na ọ sị yes onye awụ marriage woman marriage man ihe ọbụla soro na unu na-eme ịchọrọ ihe ọbụla ị chọrọ ikejirie ya ga ekejiri ya staịlụ ọbụla ọ chọrọ ị na-eme isi n'ala tụlụ ụkwụ elu ee eh? ụnụ chọọ ụnụ kpọrọ isi ala tụlụ ụkwụ elu nye ọbụla m chọrọ any style any any style any any way ụnụ na-eme aga m atụpụrụ n'ọnụ ihe m ga-asụ nụ nne na nwa m eh, eh, shi ana ihe ụmụ ngwanụ fire on nsogbu kwaghị ihe m na-eme na nzuzo mbụ ngwa fire tọrẹ mi náà mo ní Ruki ṣì nà àṣà ṣì nà ṣì nà ẹlẹ́gàn ara pé ọkọ nà àṣà ẹ gbọ́ bí lè jọ. Buhari, I don't think You are now a marriage woman. gbasara nwa ngana unu na-atọ mgbacha onye hụ na ihu ka sara musa ọ maghị asụ bekee ọ na-eme ihe ọchị ada igbo niile ọmarịcha amụwa adụkwu adụkwu ndị igbo niile adụkwu igbo nọ n'ụwa niile adụkwu nke ụwa dụwaịda e, ebe ọbụla ị gara adụkwu na akwụkwọ amụwa adụkwu ahụ na-ewu ewu sikọ ndị be anyị m si biko ka mkperụnụ biko sọskraiba subscribe bikono ilecha video ge click o pim subscribe click on that notification yan on the bell just make it go to so that mobile i drop the video be mara me get collected eh bikono subscribe comment like share unu na support one no no one e ki fa na alu na aga shilili wele bikono o subscribe biko subscribe my brother subscribe my sister subscribe ụmụnne m na ụmụnna m sọskraịbụ o oh, awadukwu na-ekwu subscribe, comment, ka anyị mara obi unu so that we will know how to serve you better. Eh? ka anyị na-alụkwa n'ife a na-alụ ka ọ na-aga n'ihu chukwu gọchie unu mmaji bụ mmaji thank you o adukwule adukwu ọkwa gị mere ụmụ mmadụ ha na-eti